Hello everyone and welcome back to my channel. The name of my channel is Igbo Academy and my name is Choma. Today I'm going to be talking about the names of places in Igbo language. Names of places in Igbo language. And in Igbo language we call the names of places Ahebe Che. So just as we have the names of places in English language, we have them also in Igbo language. Number one is the bank. The bank in Igbo language is called Olaako. Olaako. Bank in Igbo language is called Oloako. Oloako. Number two is house. House is called Olo. ụlọ house is called ụlọ ụlọ number three hotel is called ụlọ nkwari akụ ụlọ nkwari akụ the hotel is called ụlọ nkwari akụ Number four, school is called Ula akwụkwọ. Ula akwụkwọ. The school is called Ula akwụkwọ. Ula akwụkwọ. Number five, the library is library is called ọba akwụkwọ. Ọba akwụkwọ. The library is called Oba Akwụkwọ. Oba Akwụkwọ. Number six, the cinema is called cinema. Cinema. The cinema is called cinema. Cinema. Number seven. The theater is called Ulo Ihenkiri. Ulo Ihenkiri. The theater is called Ulo Ihenkiri. Number 8. The town hall is called Ulo Ogbako Obodo. Ulo Ogbako Obodo or Ulo Nzuko Obodo. ụlọ ọgbakọ obodo ụlọ ọgbakọ obodo Number 9 the stadium is called ama egwuregwu ama egwuregwu The stadium is called ama egwuregwu ama egwuregwu Number 10 The train station is called Ọdụ Ụgbọ Oloko (Ọdụ Ụgbọ Oloko) (Ọdụ Ụgbọ Oloko) Number 11, the airport is called Ọdụ Ụgbọ Elu (Ọdụ Ụgbọ Elu) ọdụ ụgbọ elu Number 12. The factory is called ụlọ ọrụ mmepụta ihe. ụlọ ọrụ mmepụta ihe. ụlọ ọrụ mmepụta ihe. 13. The park is called ogige ogige ogige fourteen the street is called ogbe ogbe ogbe ogbè fifteen the bridge is called àkwàmmiri àkwàmmiri àkwà mmiri sixteen the farm is called ugbo. ugbo ugbo farm ugbo 17 the shop is called ụlọ ahịa ụlọ ahịa ụlọ ahịa ụlọ ahịa 18. The bookshop is called ụlọ ahịa akwụkwọ. ụlọ ahịa akwụkwọ ụlọ ahịa akwụkwọ 19. The clothes shop is called ụlọ ahịa akwa ụlọ ahịa akwa ụlọ ahịa akwa. 20. The shoe shop is called ụlọ ahịa akpụkpọ ụkwụ ụlọ ahịa akpụkpọ ụkwụ ụlọ ahịa akpụkpọ ụkwụ. 21. The supermarket is called nnukwu ụlọ ahịa. nnukwu ụlọ ahịa. nnukwu ụlọ ahịa. 22. The florist shop The flourish is called ụlọ onye flawa. ụlọ onye flawa. ụlọ onye flawa. 23. The bakery is called ụlọ ebe a na-eme achịcha. ụlọ ebe a na-eme achịcha. ụlọ ebe a na-eme achịcha. 24 "The Butcher's" is called "ụlọ onye na-egbu anụ" (ụlọ onye na-egbu anụ). (ụlọ onye na-egbu anụ). 25 "The hairdressers is called Ụlọ onye na-edozi isi Ụlọ onye na-edozi isi (that's the salon) Ụlọ onye na-edozi isi So now, before we continue, we're going to have a question time. I'm going to show you pictures and you're going to tell me what it they are called in Igbo language. I'll show you a picture and you tell me the name in Igbo language. Let's go. What is this place? This is a library. So what do you call it in Igbo language? Guess, guess, guess. I know you can do it. Tell me the name of a library in Igbo language. Yes, Oba Akwụkwọ. Oba Akwụkwọ. Oba is like where you keep things, a storage of books. Oba Akwụkwọ. Oba is, is where you store things and Akwụkwọ is book. So that's a library. Next, a bank. What do you call a bank in Igbo language? What do you call a bank in Igbo language? bank. You got it. Ụlọ akụ. Ụlọ akụ. A bank is called ụlọ akụ. Ụlọ akụ. Next, what do you call a train station in Igbo language? What do you call a train station in Igbo language? Train station. Yes. Ọdụ ụgbọ oloko. Ọdụ ụgbọ oloko. Ọdụ ụgbọ oloko. Okay now let's continue number okay what do you call a street in igbo language a street street what do you call a street in igbo language think hard think hard think hard yes it is called ogbe A street in Igbo language is called ogbe. Ndị a bụ ndị ogbe anyị. These people are from our street. Ndị ogbe. Abụ m onye ogbe a. Let's continue. The church is called ụlọ ụka. Ụlọ ụka. But you can call it faster. Ụlọ ụka. The church is called Uloka. Number 27. The mosque is called Ulekmemekpe Alakuba. Ulekmemekpe Alakuba. Or Ulekmemekpe Alakuba. 28. The shrine is called ụlọ mmụọ ụlọ mmụọ ụlọ mmụọ (shrine) ụlọ mmụọ.29. The prison is called ụlọ nga (ụlọ nga). ụlọ nga prison ụlọ nga. Number 30. The court is called ụlọikpe. ụlọikpe. ụlọikpe. So that these are 30 names of places in Igbo language. Please go through them again so you can learn all of them and learn how to pronounce them again so that you get used to pronouncing these words. Thank you very much and do have a nice day. Emailer, please don't forget to subscribe. Ka emesịa,